Emeka na Amaka bụ ntorobịa. Emeka na Amaka are young adults. Emeka na Amaka bụ ntorobịa. Emeka and Amaka are young adults.